Biko nye m akwụkwọ. Biko nye m akwụkwọ. Please give me a book. Biko nye m akwụkwọ. Biko nye m akwụkwọ. Please give me a book.